AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Chineke gọziri ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume anyị nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike n'ezie na ụbọchị nke taa anyị nwere isiokwu dị mkpa nke dịkwa mma nke anyị kwesịrị izu ezu wee tụgharịa uche n'ime ya ihe anyị na-eleba anya ya n'ụbọchị nke taa gị onye na-ege ntị cheta na anyị na-ekwu okwu otu anyị ga-esi wee na-enyere onwe anyị aka iwulite onwe anyị elu n'ịdị mma nke ime mmụọ anyị na n'ịdị mma nke elu ahụ anyị anyị si na site n'obụbu ọnụ ka anyị ga-esi na-enwe ike na-emeta ihe ndị a anyị chọrọ n'ime ndụ anyị ma n'ụbọchị nke taa ọ bụ naanị na anyị ga-ebu ọnụ olee ụzọ anyị ga-esi wee nwee ike mee ihe ndị a ya ka anyị ji na-akpọ isiokwu anyị n'ụbọchị nke taa otu anyị ga-esi wee bue ọnụ bụ ụzọ anyị nwere ike isi baa n'obubu ọnụ ma rite uru n'ime ya ọ dị ụzọ atọ gị onye na-ege ntị ma ọ bụ ụzọ obubu ọnụ atọ anyị chọrọ ileba anya nke mbụ ọ bụrụ na ị na-eso ụkpụrụ ahụ na obubu ọnụ gị nke ahụ pụtara na ọ dịghị ihe ọ bụla ga-aba gị n'ọnụ ma mmiri nkịtị ọ dịghị ihe ga-aba gị ọnụ ma ajụjụ ka m na-ajụ anyị olee uru ọ baara anyị ịta onwe anyị ahụhụ mgbe anyị na-ekwesịghị n'ihi gịnị jizọs kraịst n'onwe ya onye buru ọnụ iri abalị anọ na iri ụbọchị anọ n'ime ọzara naanị ihe jizọs kraịst na-emeghị bụ iri ihe oriri ma ọ ṅụrụ mmiri ruekwa mgbe ụbọchị ndị ahụ kwụsịrị olee otu mụ na gị ga-esizi tinye onwe anyị n'ọnọdụ ma ọ bụ na akpa nke na-enweghị ọnụ ya ka anyị ji na-asị na ọ bụghị ihe kwesịrị ekwesị na anyị ga-abụ ndị ga-etinye onwe anyị n'obubu ọnụ mee ya ka ọ bụrụ ibu arụ karịa ịbụ ihe dị mfe nye anụ ahụ anyị nke abụọ anyị na-eleba anya n'ime ya bụ obubu ọnụ nke ọ bụ ị na-ebu ma ọ bụ ịba n'ime ya ị ga na-aṅụ ihe dị ka ụmụ ihe ndị a na-atọ ụtọ ndị bekee na-akpọ juis ị nwere ike iji aka gị pịkọta ihe ọbụla nke ị chọrọ ịṅụ ọ bụrụ painapụl ya bụrụ oroma ya bụkwaranụ nke a a na-akpọ apụl anyị na-azụta ebe niile anyị na-atakwa mgbe ọbụla ị nwere ike iji ha metara onwe gị ihe nke ị ga na-aṅụ ruekwa mgbe ụbọchị ndị ahụ ga-agwụsị maọbụ mgbe ị ga-esi n'ime ya wee pụta ma ọ bụrụ ebe enwere nramahụ maọbụ ebe mmadụ lere anya ahụike ekweghị ya ya bụrụ onye chọrọ ịba n'obubu ọnụ a na-eme ka onye ahụ mara na ị ga-aṅụtụ ihe ndị a ma ọ bụkwanụ gị bụrụ onye ga na-eweretụ akwụkwọ nri na-etinyetụ n'afọ gị iji jide onwe gị ka ọ ghara ime ka ọ bụrụ na afọ gị nọ nke efu ma ọ bụrụ ọrịa na ọ dịrị ihe ndị ọzọ nke ị kwesịrị ime gị nyere gị aka na ndụ gị onye na-ege ntị nke ikpeazụ anyị na-eleba anya bụ nke ọ bụ ị na-eme ya ịbanye n'ụdị ọbụbụ ọnụ a ị ga na-aṅụ mmiri otu o kwesịrị mgbe ọbụla ahụ gị chọrọ mmiri nye ya mmiri nke ahụ bụ nke anyị na-eleba anya n'ụbọchị nke taa ndị abụọ ndị anyị bụ ụzọ kpọọ aha ndị ahụ ka ga-echeretu ka anyị leba anya na nke a anyị kpọrọ nke ikpeazụ bụ nke ọ bụ ị na-eme ya ị ga-aṅụ mmiri mgbe ọbụla ahụ gị chọrọ mmiri gị nye ya mmiri ọ bụ ya ka anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị nke taa na ihe ọbụla nke anyị na-eme na ndụ anyị kwesịrị ịbụ ndị ga-enwe atụmatụ maọbụ pịa mpịpịa maọbụ tọọ ntọala otu ihe ahụ ga-esi wee gaa nke ọma otu ahụ ka ọ dị mgbe ọbụla anyị na-etinye onwe anyị maọbụ anyị hụrụ na anyị kwesịrị ịba n'obubu ọnụ anyị kwesịrị ịbụ ndị ga-ewepụta ohere tọọ ntọala ya nke ọma otu n'ime ihe mbụ anyị ga-atụle maọbụ anyị kwesịrị ịgbazi bụ ọ bụ abalị ole ka m ga-eme ihe a ọ bụ site na mgbe ole rue na mgbe ole ka m ga-eme ihe a rue ọ bụrụ na ọ bụ taa ka m wepụtara iji buo ọnụ m ga-ebido mgbe ole m ga-ebido mgbe ọ kụrụ elekere anya nke isii nke ụtụtụ ọ bụrụ na m bido mgbe ahụ rue ole mgbe ka m ga-akwụsị ọ bụ na elekere anya iri na abụọ ọ bụ na elekere anya abụọ ka m ga-eburukwa ọnụ m rue na elekere anya isii nke asụ. ihe ndị a bụ otu n'ime ihe dị mkpa anyị kwesịrị ileba anya n'ime ya ihe kpatakwara na anyị ga-eji wee nwee ụdị ntọala ma ọ bụ ụdị nhazi ya bụ na ọ bụ mgbe ị haziri onwe gị n'ụzọ dị otu ahụ ịvụrụla ya n'obi na ọ bụ otu ịgaji isi bie ndụ ụbọchị ahụ na gị na Chineke nwere mkparịta ụka ahụ gị niile ebido nabatawa ya n'ihi ọ bụrụla mkpebi nke gị onwe gị kpebiri gị onye na-ege ntị ihe o ji dị mkpa na gị onwe gị ga-eji aka gị haziere onwe gị tụpụta ụbọchị na ụzọ ị ga-esi wee mee ya bụ ka ị mara na ọ dịghị ebe Chineke na-edenye otu isi buo ọnụ gị ma ọ bụ ohere nke ị iji buo ọnụ ọ dịghị ebe Chineke na-edenye ihe dị otu ahụ ọ bụ mkparịta ụka nke dịrị gị na ya buru n'obi na anyị chọrọ ịkwanyere Chineke ugwu buru n'obi na ịchọrọ ka Chineke rute gị nso buru n'obi na ịchọrọ ka Chineke nyochasịa echiche gị niile mee ya ka ọ bụrụ nke guzoro eguzo na-abụghị ma emeghị ihe otu a ọ pụtara na imetaghị ya ọ bụghị ihe anyị na-ekwu okwu ya gị onye na-ege ntị ọ bụrụ na ile anya n'ụkpụrụ niile nke akwụkwọ nsọ nke gbasara obụbu ọnụ ị ga-ahụ na mgbe ọbụla mmadụ ji obi ya buo ọnụ rịọ Chineke arịrịọ ọ na-anata ọsịsa ọsịsa nke na-abịaghị mgbe ahụ apụtaghị na ọ gaghị abịa ọ ga-abịa kama ị ga-enwe ndidi chere Chineke n'ihi na ọ na-eme ihe ya dị ka o si kwesị ebe ọ bụ ya mee ya ga-esi Chineke n'ezie ị karịrị mmadụ burukwa n'obi gị onye na-ege ntị na ọ bụghị ntaramahụhụ ka ị na-enye onwe gị mgbe ọbụla ị na-ebu ọnụ ọ bụ ohere ezigbo ohere nke ị kwesịrị iji leba anya n'ime ndụ gị ọ bụghị ihe kwesịrị ịtụgị ụjọ mgbe ị na-abanye n'obubu ọnụ cheta na ọ bụghị maka ka ị na-agụ chetakwana na ọ bụrụ na ị na-agụ otu abalị na abalị abụọ na ọ gaghị egbu gị ekwela ka ụjọ bịa gị mgbe ọbụla afọ gị na-amagharị ma ọ bụ na-eme kwụrụ gị chee na agụụ egbuola gị ọ bụghị otu ahụ kama mara na iwepụtala ohere ahụ kpọọ ya ezigbo ohere nke ị ga-eji wee wulie onwe gị elu ọ dị otu nwoke a na-akpọ onye ọzụzụ atụrụ Jack Hayford mgbe ọ na-ekwu okwu Chukwu na-akụziri ndị mmadụ ihe gbasara obụbu ọnụ o mere ka a mata sị na obubu ọnụ bụ ofufe nke anyị kwesịrị ife Chineke otu anyị na-esi ekpe ekpere otu ahụ ka anyị kwesịrị isi hụ obụbu ọnụ ka anyị ghara ịhụ ya dị ka ntaramahụhụ nye obi anyị kama ka anyị hụ ya ka ihe ọ bụ anyị baa n'ime ya na si n'ime ya na-apụta anyị abụrụ ndị agbanwere agbanwe ndị enwogharịworo ndị natara ikike nke dị iche dịka Jizọs Kraịst si nata ikike pụrụ iche ọbụna n'ọzara mgbe o buru ọnụ iri abalị anọ na iri ụbọchị anọ biko gị onye na-ege ntị ka anyị kwugharị ya ọzọ n'ihi na ọ ga-enyere anyị aka na nra ma nramahụ anyị niile na ndụ ma ihe agazi agazi ma abụghị ihe anyị chọrọ ịbụ etoghị eto n'ime mmụọ ebe a ka anyị ga-esi wee kọsara ya Chineke ghara ịnọ ka ọ na-egbu anyị ya ka anyị ji na-asị na abalị atọ m nọrọ agụụ chọọ iru Chineke agaghị egbu m ọ gaghị egbu gị ọ bụkwanụ n'efu ka ị na-enwe mgbalị ndị a niile ọ na-akwụ ụgwọ n'ozuzu oke biko ọ bụrụ na ị mebeghị ya mbụ bido n'ụbọchị ndị a bido ntakịrị ntakịrị chineke ga-ewuli gị elu nyekwa gị ikike ma zi gị ụzọ ị ga-esi wee mee ya ma rite uru nke ị kwesịrị irite site na gị na ya ị na-enwe nnọkọ dịka o si kwesị chekwuta na ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ịchọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ chineke kọrọ na ekwentị na 17063637224 07063 637224 ma na-asị na ị nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike ozi ọma nke ga-eme ka mụ na gị bie ndụ dị mma n'ime kraịst ka anyị wee nwere ahụike nye aha nsọ chineke otuto anyị na-arịọ ka chineke nọnyere onye okenye eze nlewemchi ka chineke gọzie gị ka chineke na-eme ihe rịba ma n'ime ndụ gị na gị n'aha jizọs amen adventist church ụmụode unu emeela na abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na ọsọsọ jizọs ga na-edu anyị na-eje na njem ọbụla nke anyị na-eme n'ime ụwa unu emeela anyị na-asị ka chineke nọnyere unu ka chineke gọzie unu ka chineke gọzie ụmụ unu n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tiri mmanụ livi nwoke onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na abịala ọzọ na ohere ọma ịnụ okwu chineke bụ okwu na-enye ndụ ka a na-agata na ya dị ndụ nke ga-eme ka anyị dịgharịa ọhụụ okwu anyị ga-anụ taa nse dị ihe nkacha mma ọ ịdị ndụ ka ọ ịnwụ anwụ dịghị ihe kachasị mma ọ bụ ịdị ndụ ka ọ bụ ịnwụ anwụ n'ezie n'akwụkwọ ilu isi iri na anọ amaokwu iri na abụọ ọ dị ụzọ ziri ezi n'anya mmadụ ma ụsọtụ ya mbụ ụzọ ọnwụ n'eziokwu mmadụ na-ahọkarịrị ịga n'ụzọ na-adịghị mma ịhọrọ ezi ụzọ na ịhọrọ ajọ ụzọ ole nke ka mma nwanne m nwoke na gị ga-eji uche gị saa ya olee nke ka mma ịbụ nwa chineke na ịmara onye chineke mbụ ugbu a ịbụ okorobịa maọbụ agbọghọbịa maọbụ ugbu a dị ndụ ya na mgbe ị anwụ leke nka mma mgbe na-emakwa chineke n'ihi na ọnọdụ mmadụ nwụrụ anwụ onwekwaghị uche gboo na anyị ndị ndụ ka anyị họrọ ịdị ndụ n'ebe chineke ndị ka anyị họrọ ịdị ndụ n'ebe jizọs ndị ka anyị ghara ịnwụ anwụ ka ọ dị ugbu a ndị enyi m ọ ga-adị mkpa ka anyị mara na ilu na-ekwu okwu banyere ndụ na ọnwụ lọdụ ụzọ dị mma lee anya mmadụ ma ụsọtụ ya mbụ gịrị ụzọ ọnwụ ọ dịkwa ụzọ ọdọ nke na-adịghị mma n'anya mmadụ ma anyị tụgharịa okwu a ụsọtụ ya ka ọzọ mbụ ndụ ọ pụtara bụ ije so ụzọ kee ụwa nsị na ọ bụghị ụzọ onye ga-ahụ ebe ahụ bụ jizọs onye na-enye ndụ gị jeso nke ọzọ ụwa nse na ka abụ ezi ụzọ onye ga-ahụ ebe ahụ mbụ ekwesị onye na-enye ọnwụ ya mere ndụ a nchọrọ mkpachara anya họrọ ịkpachara anya ma ọ bụ họrọ akpacharaghị anya dị nke ngaịkaghị mma gosi ndụ nke mbara uru la ibi ndụ nke na-abaghị uru dị nke nkaghị mma onye ndere akwụkwọ ilu na-eme ka anyị mara la ndụ ke na-abaghị uru nde dịkwa eme ka anyị mara na ndụ ke na-abaghị uru na ndụ nke bara uru ndekwa ndụ kebara bara uru bụ ndụ nke ebi n'ime jizọs ndụ nke jupụtara na ịdị mma ndụ nke jupụtara n'izu oke ndụ nke jupụtara na udo ọṅụ na amamihe ma ndụ nke na-abaghị uru mbụ ndụ nke ime mmụọ mmadụ nwụrụ anwụ ihe ọ na-achọsi ike bụ ihe niile dị n'ụwa ọ bụ ihe ọ na-achọsi ike amaara m sị na uru ndị n'ụwa agaghị inye anyị ndụ ma uru nke dị n'elu bụ ebe anyị ga-enwe ndụ ya mere nwanne m nwoke arịrịọ m n'oge abụọ biko ma ọ bụ n'abalị ma ọ bụ n'ụtụtụ họrọ họrọ ụzọ nka mma ụzọ ka ezi omume ụzọ nke ime ọchịchọ chineke ọ bụ ụzọ nka mma ọka mma ịdị ndụ n'ụzọ ezi omume ka ọka mma ịnwụ anwụ n'ụzọ ajọ omume were aka gị họrọ nwanne m nwoke maọbụ nwaanyị were aka gị họrọ adị m kasị na ijegharị n'ebe chineke nọ bụ inwe ndụ nye onye ọbụla igbo okorobịa ebe agadi nsọ nsị ma anyị mara chineke mgbe oge ndụ oge ijide ndụ ka ume mgbe oge mara chineke he ị na-alụtara onwe gị ọ bụ ajụ ọdịmma ọ dị ka ị bụrụ onye dị ndụ ha eji mara gị mbụ ọgwọ si ya ozu ohi ya ọkwa iko ahụ ọ dịghị ogbu mmadụ na-agaghị gata n'igbu mmadụ nwụọ ọ dịghị ogbu mma na-agaghị isi n'egbu mma laa ọ dịghị ọgba ebe na-agaghị isi n'egbe ebe laa ọ dị mkpa ka ị mara mgbe ọ bụla ị na-eme ka ị na-eme mkpụrụ obi gị jụọkwa ise ụzọ a m na-aga ọ bụ ezi ụzọ nọ n'ihe dị mma olee nke ka mma ọ bụ ịnọ bụrụ onye ọjọọ ka ọ bụ ịnọ bụrụ onye ọma nwanne m nwoke nwanne m nwaanyị ọ ga-adị nnọọ mma la ndụ m chọrọ ka ebizie ya ndụ nchọrọ ka ebizie ya mbụ ndụ nke jupụtara n'ịhụnanya ndụ nke jupụtara n'ọṅụ ndụ ka ihe onye ọdọ na-atọ gị ụtọ ihe ị chọrọ ka mmadụ mere gị ka imekwere onye ọzọ otu a ndụ dị otu a bụ ndụ ndị mma eluigwe na-achọsi ike ka ị ndụ ahụ ma na-ekwusị ọ bụ ndụ ka ọ bụ ọnwụ nka gị mma jizọs nse lee onye kwerela ayara ya nga dị ndụ ma onye na-ekwefe ụlọ ya nga enwe anwụ ị họrọla ikwere na jizọs ka ị họrọla ị gaghị ekwe na jizọs ị na-akwụkwọ jọn isi atọ amaokwu iri na isii mere ka o doo anya ndụ nke agwa ọma ezi omume ka ị họrọla ndụ ka agwa ọjọọ ajọ omume dịghị uru ị họrọla uru ka ị họrọla mfu na akwụkwọ detronomi isi iri atọ amaokwu ya nke iri na ise eluigwe ndeka ọnwụ la ndụ la ndụ dụghara gị ịhọrọ ndụ gaadị ndụ rie ha ọma hụ ha ọma m dụghara gị gị ụzọ nke ọnwụ ya bụ ụzọ amaghị iwu chineke gaadị ndụ rie ihe ndị na-amaghị iwu ahụ na-enweghị ya na ndụ ha na-erite mgbe niile na-adị ndụ chineke ewerela iwu ya ka ihe atụ nke ndụ ya ịgbasoro iji iwu chineke kpọrọ ha na ndụ gị nwanne m nwoke ị ga-enwe ndụ nke jupụtara n'ihe gaasịkwa na aga m eji ya kpọrọ ihe nhọrọ m ga-abụ dịke nka mma nrube isi na erubeghị isi họrọnụ dịke nka mma na gị ji aka gị họrọ irube isi ị bụrụ onye na-erube isi dịka ebraham ọ ga-adịrị gị mma gaa kwana onye nnufu isi dịka ekwensu ọ ga-adịrị gị njọ n'ihi na onye nnufu isi ọbụla nwere ebe mgbaru ọsọ ya nke bụ mbibi nke bịata n'iru nhọrọ m ga-abụ nke gị ndụ ma ọ bụ ọnwụ ọbịa mere pọl njikwuo sị ebe ya nọ n'ime chineke ma ya nde ndụ lọọ uru ma ya nwụkwara anwụ lọọ uru nwanne m nwoke achọrọ m ka isoro pọl kwuo ụdị okwu a ya mere ugbu a ka m họrọ gị mbụrụ ịnọ n'ime chineke ka m onwe m ka m họrọ m mbụrụ ịnọ n'ime chineke ma anyị ndị ndụ ma anyị nwụrụ anwụ ka ọ ghọrọ anyị uru ndị enyi dị nke ka mma dị nke ka mma inwe ndụ ebi ka ọ bụ inwe ọnwụ ebi dị nke ka mma họrọ ọ ga-abụ mmasị m ka ị họrọ inwe ndụ ebi dị ka ọ bụ mmasị m onwe m ịhọrọ inwe ndụ ebi ka ọ dịrị anyị mma mgbe anyị na-ahọrọ nke ka mma ndụ ebi jizọs n'ime ndụ anyị n'aha Jizọs bụ onye mgbapụta anyị amen mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ rutena anyị nso n'ụzọ dị otu a 070 07063637224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com ezi enyi m ka anyị kelee onye mgbasa ozi onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ anyị na-asị ka Chineke na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo